ajụjụ ndị na-agụ akwụkwọ anyị na-ajụ n'oge ụmụ Izrel nọ n'ala ịkpa e nwere ihe ọzọ ha riri ma ewepụ mana na nnụnụ kwel n'ime afọ iri anọ ndị Izrel nọrọ n'ala ịkpa ihe ha kacha rie bụ mana e nwekwara ugboro abụọ Jehova nyere ha nnụnụ kwel ma e nwere ụfọdụ nri ndị ọzọ ndị Izrel riri n'oge ahụ dịka ihe atụ e nwere mgbe ụfọdụ Jehova dị ume Izrel gaa n'ebe ha ga-ezu ike bụ ebe ha ga-aṅụ mmiri hụkwa nri ha ga-eri ọnụ ọgụgụ isi iri amaokwu iri atọ na atọ otu n'ime ebe ndị ahụ bụ Nilim bụ ebe e nwere isi iyi iri na abụọ na nkwụ iri asaa ndị nwere ike bụ nkwụ ndị na-amị mkpụrụ det ọpụpụ isi iri na ise amaokwu iri abụọ na asaa akwụkwọ bụ Plants of the Bible kwuru na nkwụ det nke na-eto ọtụtụ ebe n'ọzara bụ osisi na-amị mkpụrụ kacha na enwere n'ọzara ọtụtụ ndị mmadụ na-esi na ya enweta nri mmanụ na ihe eji arụ ụlọ ọ ga-abụ na ndị Izrel kwụsịtụrụ n'otu nnukwu ebe mmiri dị nke a na-akpọ Feran taa nke so na ndagwurugwu Feran ihe edere n'ala ala peji sịrị gụọ ụlọ nche Mee 1 1992 peji nke iri abụọ na anọ na nke iri abụọ na ise ihe edere n'ala ala peji agwụla akwụkwọ bụ Discovering the Word of the Bible kwuru na ndagwurugwu a dị otu narị kilomita na iri atọ n'ogologo bụrụkwa otu n'ime ndagwurugwu ndị kacha too ogologo ndị kacha maa mma nakwa ndị akacha mara na Sinai akwụkwọ ahụ kwukwara na ọ bụrụ na mmadụ aga kilomita iri anọ na ise malite n'ebe ndagwurugwu ahụ banyere n'osimiri ọ ga-erute na mbara ala Feran ebe ahụ dị n'elu ugwu dịrịkwa ihe fọrọ obere ka ọ bụrụ kilomita ise n'ogologo ihe juru na ya bụ nkwụ ọ makwara mma nke na-eji ya tụnyere ogige den ruo ọtụtụ puku afọ ndị mmadụ na-abịa ebe ahụ n'ihi na e nwere ọtụtụ puku nkwụ ndị na-amị mkpụrụ det mgbe ndị Izrel si Ijipt na-apụ ha were ntụ ọka a agwọ na ihe eji etinye ya ọ ga-abụkwa na ha ji ọka na mmanụ nke bụ eziokwu bụ na ọ gaghị egbu oge ihe ndị ahụ agwụ ihe ọzọ ha ji pụta n'Ijipt bụ igwe atụrụ na igwe ehi dị nnọọ ọtụtụ ọpụpụ isi iri na abụọ amaokwu iri atọ na anọ ruo iri atọ na itoolu ma ebe ọ bụ na ihe anaghị adị mfe n'ọzara ọ ga-abụ na ọtụtụ anụmanụ ndị ahụ nwụrụ o nwekwara ike bụ na ndị Izrel riri ụfọdụ jirikwa ụfọdụ chụọ àja ọ ga-abụdị na e nwere ndị ha ji chụọrọ arụsị àja ihe edere n'ala ala peji sịrị Baịbụl kwuru oge abụọ ụmụ Izrel ji anụmanụ chụọrọ Jehova na n'ala ịkpa nke mbụ bụ oge a họpụtara ndị nchụàja nke abụọ abụrụ oge a na-eme mmemme ngabiga e mere ha abụọ n'afọ 1512 tupu oge ndị kraịst ya bụ mgbe ihe dịka otu afọ gara ndị Izrel pụtachara n'Ijipt ihe dịrị n'ala ala peji agwụla ma ndị Izrel kpara ụmụ anụmanụ ihe mere anyị ji mara bụ ihe Jehova gwara ha mgbe ha nupụrụ ya isi ọ sịrị ha ụmụ unu ndị nwoke ga na-azụ atụrụ n'ala ịkpa a ruo afọ iri anọ ọnụ ọgụgụ isi iri na anọ amaokwu iri atọ na atọ n'ihi ya o nwere ike bụ na mgbe ụfọdụ ha si na anụmanụ ndị ahụ nweta mmiri ara mgbe ụfọdụkwa ha egbuo ha taa ma o doro anya na anụmanụ ndị ahụ agaghị ezuru ha ruo afọ iri anọ ebe ọ bụ na ha dị ihe dị ka nde mmadụ atọ ihe e dere n'ala ala peji sịrị mgbe ọ fọrọ obere ka o ruo afọ iri anọ ndị Izrel nọrọ n'ọzara ha nwetara ọtụtụ puku anụmanụ n'agha ndị ha lụrụ n'agbanyeghị ya ha nọkwa na-eri mana ruo mgbe ha banyere n'ala nkwa ihe edere n'ala ala peji agwụla olee ebe ụmụ anụmanụ ndị ahụ si na-enweta nri na mmiri ihe edere n'ala ala peji sịrị enweghị ihe gosiri na ụmụ anụmanụ riri mana ebe ọ bụ na ama na onye nke ọ bụla na-ewere kwa ụbọchị bụ ole ọ ga-erichali ihe edere n'ala ala peji agwụla n'oge ahụ ọ ga-abụ na otu mmiri si ezo n'ala ịkpa karịrị otu o si ezo na ya n'oge a nke mere ka enwee ọtụtụ ahịhịa na ya karịa otu e nwere n'oge a akwụkwọ bụ Insight on the Scriptures mpịakọta nke mbụ kwuru na puku afọ atọ na narị ise gara aga e nwere mmiri n'ebe ụmụ Izrel nọ n'ọzara ahụ karịa otu ọ dị taa e nwere ndagwurugwu ndị miri emi mmiri na-adịghị taa ihe a gosiri na e nwere mgbe ezigbo mmiri na-ezo n'ebe ahụ nke mere ka enwe iyi na ya n'agbanyeghị ya ọzara na-atọgbọrọ nkịtị na-atụkwa ụjọ ọ bụrụ na Jehova arụghị ọrụ ebube mee ka ndị Izrel nweta mmiri ha na anụmanụ ha gaara anwụ Moses gwara ndị Izrel na Jehova ejirila mma mana nyejuo ha afọ ka o wee mee ka ha mara na ọ bụghị naanị achịcha ga-eme ka mmadụ dị ndụ kama ọ bụ okwu niile si n'ọnụ Jehova pụta detronomi isi asatọ amaokwu nke atọ isiokwu agwụla